ana m ekene gị udo nke chineke ka ọ dụrụ gị na ndụ gị ka onye nwe anyị gọzie gị ebe chineke anyị ga-echekwabakwa gị ịdị mma ya na ebere ya ana m asị ka onye nwe anyị gbaa gị ume dị ka otu o si wee na-alụ ọrụ ya n'uju ya ka o si otu a wee lụọ ọrụ n'ime ndụ gị n'ụbọchị taa onye nwe anyị ka m na-arụ arịrịọ nye chekwaba gị ma mee gị ka ịghọta ụdịrị ịfụnanya nke ọ fụrụ n'ime gị ana m asị ezi ihe ga-akpọ gị iru chineke anyị ga-eme gị ka ịghọta na ya bụ chineke abụrụgo onye onye nwere izuzu ọma wee nyere ndụ gị n'ezie ana m asị nwanne m mere na nwanne gị nwoke bụ ụkọchukwu francis chinonsebo na-ekene gị marakwa n'ezie na anyị na-emekwute gị n'ụbọchị taa n'ihi obiọma ndị Life Word International ọ ndị na-enye anyị nri nke ndụ nri nke ime mmụọ anyị na-ekele gị ọzọ ma wee na-aga n'ime okwu nke chineke ebe chineke na-alụtụrụ anyị aka na ọtụtụ ihe bara ulu nke ọ chọrọ ka a mara n'ụbọchị tata ana m asị o onye nwe anyị ga-echekwaba gị ebe ị na-aga n'iru ịchụ iru ya site n'ịnụrụ ọnụ a n'ime igwe okwu gị ana m asị na chineke anyị ga-eme ka anya bụ ihe anwa nke na-agbagbu gị ka chineke anyị bụpụrụ gị ịbụ arụ anwa ee ị ga na-asị n'ime ndụ gị kedu ihe bụ isiokwu anyị n'ụbọchị taa anyị abịakwana ọzọ n'ụbọchị taa ka anyị dọwa okwu agba mee ka ịghọta n'ezie na chineke anyị na-efe na-adị ndụ n'ezie onye nwe anyị na-adịkwa ndụ ọzọ ọbụna dịka okwu a na-adapụta n'ikem n'ikem anyị nwere m olileanya na chineke ga-eme ka ihe niile bụ mkpagbu gị na nsogbu gị na ịbụ arụ gị onye nwe anyị ga-egosi gị ụzọ ị ga-esi wee nwere onwe gị n'ihi na dịka nna afụta gị na mgbawa onye nwe anyị ekwubigwo okwu na ịdị mma ga-adị n'iru gị kachasịarịrị dịka oge anyị na-aga n'iru n'ịmụ onye nwe anyị bụ jizọs kraịst emume ya dịka a na-aga n'iru ịnọ n'ime oge ekpere n'ime ndụ gị a n'ezie ana m afụta na chineke anyị ekwubigo okwu pụrụ iche n'ime ndụ gị Eh, n'ime ihe ndị a niile nwanne m m fụrụ n'anya ana m arịọ gị ka ị marakwa n'ezie na onye nwe anyị bụ chineke nke pụrụ ihe niile na agwamụmụ gwa gị n'ụbọchị taa ka isonye sonye n'isiokwu a n'ihi na ọ ga-abara gị uru na-anya nke ọma n'ime okwu a nke anyị na-achọ ịgapụta n'igwe ịga n'iru wee kụziere gị ma kụwara gị ọ bụrụ ile anya na akwụkwọ Luk 5 verse 1 to 6 akwụkwọ nsọ kọwara anyị n'ime okwu ya o wee sị ma o rue mgbe igwe mmadụ na-adagide ya na-anụkwa okwu chineke na ya onwe ya na-eguzo n'ụsọ n'ụsọ mmiri Genesaret o wee hụ ụgbọ abụọ ka ha na-eguzoro n'ụsọ ọdọ mmiri ahụ ma ndị ọkụ ndị ọkụ esiworuri n'ime ya ha pụọ ha na-asakwa ihe ha ji egbu azụ o wee baa n'otu n'ime ụgbọ abụọ ahụ nke bụ nke simeon wee kpere ya ka o si n'ala nnupụta nke nta o wee nọdụ si n'ụgbọ n'ezi igwe mmadụ niile ihe ma mgbe o kwubiri okwu ọ si simon nubu na ogbu mmiri wụnyenụ ihe unu ji egbu azụ ka unu gbue azụ simon wee zaa sị nna anyị anyị dọgburu onwe anyị n'ọlụ ogologo abalị abalị a ma anyị ebuteghị ihe ọbụla ma n'okwu gị m ga-awụnye ihe ihe eji egbu azụ onye nwe anyị na-emere anyị mma site n'ime okwu ọnụ ya anyị na-achọpụta n'ezie na onye na-akpọ simeon gara n'iru wee tụlee n'ime onwe ya wee fụ na ọ ọtụtụ ihe mgbe ihe na-echere aka mgba dịka nke ndị oyibo na-asị life is full of challenges n'ezie enwegasịrị ọtụtụ ihe na-echere mmadụ aka aka aka mgba na ndụ ya mana n'ime okwu ndị a anyị ga-akọwa ya nke ọma kedu ihe bụ isiokwu anyị n'ụbọchị taa ee ka e, etu ị ga-esi wee nwee mmeri n'agbanyeghị ịda mba na ọtụtụ ihe nke bụ mbụda onwe otu ị ga-esi wee gaa n'iru wee gaa mee nke ọma n'agbanyeghị usoro niile bụ usoro na na-adịghị enye aka n'ime ndụ gị mgbe anyị na-ele ya n'ime isiokwu a kedu ihe ọ pụtara mgbe a na-asị ee na mmadụ nwere ọdịda mba ma ọ na mmadụ mere mistake n'ime ndụ ya mgbe a na-asị anyị na mmadụ mere mistake. ma ọ bụ na mmadụ a nwere ụzọ o si wee na-adịghị emetasị ihe ọfụma ọ dịghị aga n'iru ọ dịghị aga n'iru ịga n'iru mana ọ na-emegasị ọtụtụ ihe misteki si iche iche n'ime ndụ ya kedu ihe ọ na-apụta kedu ka anyị si aghọta ya bụ okwu maka anyị matara n'ezie nnọọ nwere ụdịrị misteki ị ga-awa ime ma ọ bụ ụdịrị ihe ga-awa ime na ndụ gị ọ bụrụ ihe ga-enye gị nsogbu na ndụ gị bụkwazịrị ihe eme na-eme ewechina emechata n'azụ ọzọ na ndụ gị iji wee maatụ ọ bụrụ na mmadụ eme misteki wee nụọ di maọbụ nụọ nwaanyị ike na ha amụsigo nwa ọ ga-afịa arụ ijekwa ọzọ ga nụbakwa nwaanyị ọzọ olesma na ịbụrụ kristian enwere ụdị ọnọdụ mmadụ ga-abụ o ihe mgbe e mesịrị n'ikpeazụ ọtọba onwe ya ụta nya bụ ihe ndị anyị na-akpọ nkaramazidede nọ n'ikpeazụ ọ dịghị ebu ụzọ nso e na-abịa n'ime isiokwu anyị anya, ee gịnị kpatara o ji wee dị mkpa ka anyị ghọta usoro anyị ga-esi wee nwee agamniru ma ọ bụ na anyị mee ya misteki ma ọ bụ na anyị gaa n'iru wee nwee ndị a na-akpọ nkaramazidede kedu ihe anyị ga-eme ọ ụzọ anyị ga-esi wee gakwa n'iru ka ọ bụ nnọọ na onye mee ma onwe nga amazidede na ndụ ya em n'ikpeazụ osizi otu ọwa nwụrụ achọrọ ka anyị lenye anya n'ime anyị lenye anya n'ime okwu anyị aga n'iru dịka akwụkwọ eh, Luk gwara anyị Luk 5 verse 1 to 6 achọrọ nke ịghọta n'ezie na o nwere mgbe Kraịst na-agwa ndị ụmụaza ụmụazị okwu wee sị ha ọ bụrụ na ụfụrụ m n'anya gaanụ n'iru gaa kụta mkpụrụ gaa kụta azụ and ọ na-akụwara ha okwu ndị a niile ọ na-akọwara ha okwu ịga n'iru wee gaa oziọma ọma ka ndị nwa mmadụ nwa nke mmadụ ndị nke kraịst ndị nke a na-akpọ disciples ka ha na-aga n'iru wee gaa na-ezi ozi ọma ọ bụghị ịkụta azụ kama na ọ bụ ịkụta mkpụrụ obi mgbe a gwechara ha okwu a emechaa n'ikpeazụ mgbe jizọs kraịst ekpọgidere n'obe o wee nwa ndị ụmụazụ ya gbasara wee gabazie ụfọdụ gabara ịkụta azụ onye mmadụ dịka Pita gabara ije kụta azụ ọ rọpụzie mkpụrụ obi o kwesịrị ịdị na-akụta ga na-achọ ife afọ ga-eri ya bụ ịdị na-aga n'iru n'ihe nke anụ arụ awee anyị na Pita mere ihe anụ ọ bụrụ ihe nke amazị dị ọ bụrụ ihe nke n'ezie na-ekwesịghị ekwesị na ọ ga-eme maka na ebumnobi chi Kraịst anyị bụ na ọ bụrụ na ọ na-aga na-akụta mkpụrụ obi the kingdom of god nya bụ alaeze nke chineke ga na-agbaghasa ọ ga na-aga n'iru mana dịka akwụkwọ nsọ kụziri anyị aba anụnwa simon peter ngaziri wee na-akụ azụ ọ gwara ọ kpuru n'aba anụnwa anyị gụrụ wee na-asị na ya akụgo azụ anụnwa ọtụtụ mgbe na onwe ibe anyị na-akụta mana dịka o nwere ntụkwasị obi ana ọmataghị nọ kraịst ka na mgbe o titeziri ya n'ime mmiri wee ka ọ kụtasị azụ ka ọ na wee mata na ọ bụ kraịst na-agwa ya okwu a mgbe o tinyezere nya bụ ihe ukpo ihe eji akụta azụ na bụ net n'ime mmiri ka o kwusịrị okwu a n'ọnọgo ọtụtụ oge mana onwe nweghị ike ịkụta azụ mgbe o tinyezere nya bụ net n'ime mmiri ka ọ nụ wee chọpụta n'ezie na kraịst ka dị ndụ ma kraịst nọkwa n'etiti ya net ahụ ekwezighị ebupụta azụ juru ihe wee baa ụba buo egbu ewee na-akụwala anyị ọ bụrụ na mmadụ eme misteki kedu ka ọ ga-esi wee gaa n'iru ọ bụrụ na peter ghọtara na ya mere misteki ọ kara inyeli aka nke ọma wee gaa n'iru mana ọ bụrụ na ịghọta na ị mere misteki achọrọ nka anyị lee anya n'ime ya okwu ka ifu ifu ị ga-eme nke mbụ ị ga-eme bụ ihe bụ e, challenges na ndụ anyị bụ one ọ bụrụ na ime misteki nke ga-elid n'ọnwụ ebe ị ga-eme bụ ịgba mbọ kpebe ekpere gwa chineke okwu n'ihe ọnọdụ ahụ ị nọ n'ime onye nwe anyị ga-anapụta gị ọ bụ n'ime misteki n'ihe gbasara ịnụ di maọbụ ịnụ nwanyị ị ga-agba mbọ kpee ekpere yọọ ayọ mgbaghara mmehie iburugoro ụzọ gbaghara onwe gị n'ihe ọjọọ nke i mere chineke onye nwe anyị ga-agbaghara gị ihe ọzọ ị ga-eme bụ ị ga-agba mbọ tutu ị nụọ nwaanyị ka ị na-anya mara nke bụ onye nke fụrụ gị n'anya onye gị na ya ga-ejikọ aka ọnụ wee mekọ ife ọnụ nke ọma ihe ọzọ ị ga-eme bụ ihe ndị oyibo na-akpọ lunch mak ụzọ niile na-esi eme mmehie wee mee ihe na-adịghị mma ụzọ niile na-esi ada mba ụzọ niile na-esi eri mperi ife ị ga-eme n'ime ihe bụ si ụzọ ọzọ wee lee anya ka ị wee matasịa ụzọ isi eme ya bụ misteki ma ụzọ a si eri mperi ka ị dozigharị anya mmadụ mee mmehie ma ọ bụ mee ihe na-ezighị ezi o nwere ohere idozigharịa site n'ịyọ chineke ahịyọ na ịkwụdosi ike na enyemaka nke chineke o dozigharịa ụzọ ndị a niile wetuo mmụọ gị na obi gị baa ekpere idozigharịa ụzọ ndị a niile onye nwe anyị ga-enyere gị aka ka ihe ndị a niile bụrụ ihe a ga-eleta nke ọma anyị ga-agazi n'iru ịkọwa ihe ndị a niile otu n'otu ee dịka anyị na-aga n'iru n'ime ihe ndị a niile ka anyị na-egoro n'anya nye bụ challenges ma ọ bụ nye bụ ihe nke na-echere anyị aka mgba na ndụ anyị ọtụtụ ụzọ na-echere mmadụ aka mgba na ndụ ya bụ nke mbụ a uzoro mmadụ nwere nwere ike ịgbanarị nwa ọnwụ nke anụ arụ usoro ọzọ bụ dịka ụmụ nwanyị ndị na-enwe miscarriages ndị na-enwe pregnancy ụzọ ọzọ bụ usoro nke inwe hardship ya bụ ihe isi ike ụzọ ọzọ bụ poverty ya bụ mmadụ ịdị ogbenye ụzọ ọzọ bụ mmadụ ịda n'ọrịa mmadụ inwe ihe dịka accident mmadụ mmadụ isi n'ọrụ ya wee gbapụta ya mmadụ achụrụ n'ọrụ ụzọ ọzọ bụ usoro ihe ndakwasị ịdakwasị mmadụ dịka mmiri itobe mmiri ito n'obodo ma o tobe mmadụ ụzọ ọzọ bụ mmadụ ịda ule nke o lere ụzọ ọzọ bụ ụzọ isi mebie aha mmadụ site n'ikwutọ ma mebie aha mmadụ na o mere njọ ma o so ihe ndị a niile ile anya n'ime ihe ndị a niile ihe ndị a niile bụ ya na-akpọ chalenjis ga-adị n'ime ndị mmadụ mana n'ime chalenjis a e, kedu ka ị ga-esi wepụta onwe gị anyị ga-elenye anya n'ezie ka ị mara na ọ dị mkpa nke ọma na mgbe ị banyere n'ime ọnọdụ dị otu a na ị ga-ebu ụzọ ya mgbaghara mmehie mana na asị gị nwanne m lee ya n'ime ndụ gị ka ịfụ na enwere ụzọ a e ga-esi wepụta mgbe mmadụ mere mistake ma mgbe mmadụ nwere nsogbu enwerịrị ụzọ chineke ga-esi wepụta gị n'ọnọdụ a elu na hope ada na mba amara jijiji n'ihi na ekpere ga-alụrụ gị ihe ndị a niile onye nwe anyị ga-amapụta gị n'ime ihe ndị a niile ya mere na ọnọdụ ọbụla ị nọ bụ ọnọdụ nke ị na-amaghị ihe ị ga-eme ọnọdụ ọnwụ ọnọdụ nsogbu ọnọdụ inwe accident ọnọdụ ilus job gị ya bụ ọnọdụ ihe ntiti ihe otiti maọbụ ihe ndakwasị ndakwasị gị ọnọdụ na mmadụ denesịrị ule wee daa ọnọdụ na mmadụ nụrụ di maọbụ nụọ nwaanyị mana ihe amaghị kwụrụ n'ọnọdụ ndị a niile ana m asị gị nọdebe anyị nso anyị je ka inyere gị aka ka ihe niile wee dị mma kama na ibe ị ga-eme bụ ihe isi ga-eme bụ ịgbakwuru chineke ịgbakwuru jizọs kraịst ọ ga-enyere gị aka dịka mgbe anyị na-agazi n'iri ịkọwa ihe ndị a niile biko gee ntị nke ọma chineke m ga-emere gị ebere ị ga-afụ ọsụsụ okwu n'ihe ndị a n'aha jizọs kraịst bụ enwe anyị ọ bụkwa na n'ezie na ị nwere ajụjụ bụ ihe nke ịchọrọ ka emere gị bụ na ịchọrọ ka ịkwa isoro wee kwado eh, ọnọdụ a na-eji enye oziọma ị nwere ohere idere anyị akwụkwọ na kavin Life Baptist Church P.O. 436 Mkpọwụnọ Idemili nọ Local Government Area Anambra State Nigeria maọbụ ịgba aka na fon 08056179885 ma ịgba aka na email com Chineke ga-agosi gị ka Chineke nọnyekwara gị